ozi ọma dịka Matthew dere ya n'akwụkwọ Matthew isi nke mbụ akwụkwọ osisi ọmụmụ Jizọs Kraịst nwa David nwa Abraham Abraham mụrụ isak Isaac wee mụọ Jacob Jacob wee mụọ Juda na ụmụnna ya Juda wee mụọ Perez na Zera site na Tema Perez wee mụọ Hezron hezron wee mụọ ram ram wee mụọ aminadab aminadab wee mụọ nashon nashon wee mụọ salmon salmon wee mụọ boaz site na rehab boaz wee mụọ obed site na rut obed wee mụọ jesi jesi wee mụọ david bụ eze david wee mụọ solomon site na nwunye nke uraya solomon wee mụọ rehoboam Rehoboam wee mụọ Abaija Abaija wee mụọ Esa Esa wee mụọ Jehoshaphat Jehoshaphat wee mụọ Joram Joram wee mụọ Uzaya Uzaya wee mụọ Jotam Jotam wee mụọ Ehaz Ehaz wee mụọ Hezekaya Hezekaya wee mụọ Manase Manase wee mụọ Emon Emon wee mụọ Josaya Josaya wee mụọ Jekonaya na ụmụnne ya na mgbe e mere ka ha jee biri na Babilọn mgbe e mesịrị ka ha jee biri na Babilọn Jekonaya wee mụọ Shealtiel Shealtiel wee mụọ Zerubabel Zerubabel wee mụọ Abayud Abayud wee mụọ Eliakim Eliakim wee mụọ Ezua Ezua wee mụọ Sedok Sedok wee mụọ Akim Akin wee mụọ Eliud Eliud wee mụọ Elieza Elieza wee mụọ Matan Matan wee mụọ Jekọb Jekọb wee mụọ Josef di Mary nwaanyị nke mụrụ Jizọs onye a na-akpọ Kraịst ya mere ọgbọ niile site Abraham ruo David dị ọgbọ iri na anọ site na David ruo mgbe e mere ka ha jee na Babilọn dịkwa ọgbọ iri na anọ site na mgbe e mere ka ha jee na Babilọn ruo kraịst dịkwa ọgbọ iri na anọ ma ọmụmụ jizọs kraịst dị otu a mgbe e ri na josef ga-alụ nne ya mary mgbe ha aka edinakọtaghị a hụrụ na ọ dị ime site na mmụọ nsọ ma josef di ya ebe ọ bụ onye ezi omume ma ọ chọghị igosi ya n'iru ọra o zubere ịrapụ ya na nzuzo ma mgbe ihe ndị a dị ya n'obi lee mmụọ ozi nke chineke were onwe ya gosi ya na nrọ si josef nwa david atụla egwu ikuru nwunye gị meri n'ihi na ihe nke ọ dị ime ya sitere n'aka mmụọ nsọ ọ ga-amụpụtakwa nwa nwoke ị ga-akpọkwa aha ya jizọs n'ihi na ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie niile ha ma ihe a dum emewo ka okwu onye nwanyị kwuru site n'ọnụ onye amụma ya wee mezu si lee nwa agbọghọ ahụ na-amaghị nwoke ga-adị ime ọ ga-amụta nwa nwoke ha ga-akpọkwa aha ya Emmanuel nke bụ ma asụgharịa ya Chineke nọnyere anyị Josef wee si n'ụra ya bilie mee dịka mmụọ ozi nke onye nwanyị nyere ya iwu wee kuru nwunye ya ọ maghịkwa ya ruo mgbe ọ mụpụtara nwa nwoke o wee kpọọ aha ya Jizọs